another episode of kwa ụka kwa kwa ilu igbo ọ nọ n'elu si na ọfọrọ nwata ma ịda ọ ritugo onye nụrụ agụba na-atụ nya onyugo nsị onye a na-agbara agba onye zuru oshi ọ na-enwe aṅụrị onye eboro ochi o kwetego na ọya zuru onye tụtara mkpa ọgwụ onye nwụrụ anwụ na-enwe aṅụrị na aka ọnwụba, ọgwụ ọ na-arụ ọrụ were hapụ egwu onye bụ ụzọ ya onye aṅụ na nga ma oyibo ana a sị ka agụkọbacha aka ike dị ochi na-adụ na ọnọdụ enwe ịma na nkwụ otetere na o nwere onye ga-aṅụ ya aṅụ ọkwa si na ihe ji ada abụọ aga n'ubi bụ anya afọ anya afọ ihe mekwa n'okenye ji ada ụbara were eje n'okwu bụ onye chefuo ka ibi ya ya ihe kpatara okenye ji ekwu okwu na-asụ nsụ bụ ka ọ hapụ ịda ada okwu ọkwa si ụmụ ya ha tụrụ ji ha tụrụ mgbọrọgwụ ọ ga-abụ onye mejibịa gburu ji ka a sị na mgbọrọgwụ dịba ndụ na-ekene m ụlọ ụmụ Igbo <laughs> happy sọnde ọ ga-adịrị anyị mma